um, ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchapụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ụkwụ onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga enye ọ bụghị ma nwa onye ga enye m akpụkpọ ụkwụ onye ga enye m ịchapụ isi onye ga enye m mgbanaka onye ga enye ọ bụghị ma nwa onye ga enye ọ bụghị ma nwa onye ga enye ọ bụghị ma nwa onye ga enye m akpa onye ga enye m ụkwụ onye ga enye m anya onye ga enye akpati akwa onye ga enye ọ onye ga ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ụgbọelu ụgbọala onye igwe akpa aka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu. onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga ụgbọala onye igwe onye ga akpa aka onye ọ bụghị ma nwa onye ga ọ bụghị ma nwa onye ga ọ bụghị ma nwa onye ga ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchapụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu. onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa nwa ọ bụghị ịgba nwa ụgbọelu ụgbọala onye igwe akpa aka ọ bụghị ịgba nwa ọ bụghị ịgba nwa ọ bụghị ịgba nwa ọ bụghị ịgba nwa ọ bụghị ịgba nwa ọ bụghị ịgba nwa ọ bụghị ịgba nwa Ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m ụkwụ onye anya akpati akwa onye ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga akpụkpọ ụkwụ onye ga-enye m isi mgbanaka onye ọ bụghị ma nwa onye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ụkwụ onye ga-enye m ugegbe anya onye akpati akwa onye ga ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu. onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị enyi ma nwa onye onye onye igwe akpa aka akpụkpọ ụkwụ onye isi onye ga mgbanaka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ma nwa akpa aka agbado ga ukwu ebe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa akpụkpọ ụkwụ ịchapụ isi mgbanaka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa akpa aka agbada ụkwụ ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchapụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye akpati akwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ụgbọelu ụgbọala onye igwe akpa aka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ụgbọelu ụgbọala onye igwe akpa aka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati aka akwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ụgbọelu ụgbọala onye igwe akpa aka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbado ukwu. onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ụgbọelu ụgbọala onye igwe akpa akpụkpọ ụkwụ ịchafụ isi mgbanaka ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m a akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchapụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye ụgbọala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga ọ bụghị ma nwa onye ga ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa ọ bụghị ma nwa akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala ala onye ga-enye m onye igwe onye ga-enye m akpa aka onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m ọ bụghị ma nwa onye ga-enye m akpụkpọ ụkwụ onye ga-enye m ịchafụ isi onye ga-enye m mgbanaka onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m akpa aka onye ga-enye m agbada ukwu onye ga-enye m ugegbe anya onye ga-enye m akpati akwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye ọ bụghị ma nwa onye ga-enye m ụgbọelu onye ga-enye m ụgbọala onye onye m! onye ga-enye m akpa aka